Um, ụmụ ọdịnala Igbo a sị nkachi tata bụ eke ketara anyị ihe ọma ma kepụrụ anyị ihe ọjọọ anyị ga-ejere obodo n'ara obodo onye chụwa anya daa onye fụla anyị lụta nwunye nwụrụ anwụ asị m na ọzọ ya nwụ onye echecha ihe ọjọọ ya eme anyị ya ma onwe ya onye gwọrọ anyị ọgwụ ma ọsị anyị nwụọ asị m onye ahụ ka anyị jee akwụ ya sị m egbe bere ugobelu nke si ibi ebere ya gosi ebe ọ ya ebe ọ bụrụ na o gosiri ebe ọ ya ebe nkwukwa ya ọhịa nkwu asị m ihe ọma dị n'elu ya dara anyị na ọdịnala ya pụoro anyị ome ka anya fụ ya asị na akakaka anyị amaghị jijiji anyị amaghị onye si ihe anyị ji wee nọrọ anyị nọgbuo onye ahụ na ndụ onye si ihe anyị ji wee dịrị anyị dịgbuo onye ahụ na ndụ asị na ụbọchị ihe ga na-aga okporo ụzọ na ụkwụ anyị apụ anyị ama ọ bụgoro anya mana ife anyị eme anyị asị m ọfọtiwo ndị ajọ mmadụ a na chụba ndị ilo asị m onye sị na ife anyị na-eme ama enwe isi si were isi onye nwa tinye ka ihe anyị na-eme wee nwee isi ise aka m bụkwa onye nke gị eze Ugochi tubelu na ifite abụ m onye isi nchụaja na Ugochi tubelu na Nnara temple anyị na-agba afa gbaa afa miri emi lụkwazi ọrụ mmụọ dị iche iche na-ekwubikwazi okwu n'isi ndị enyi anyị ndị niile anyị na-alụ ọrụ mmụọ dị iche iche n'ụbọchị taa bụ eke jego na tempụl jego ọfọ n'isi ndị niile anyị na-alụ ọrụ mmụọ dị iche iche gọkwazi ọfọ n'isi ndị na-aga ọfọ foto 21 days nkwụsị gọba achụgo m àjà n'isi ndị enyi m ndị ihe anyị na-eme na-amasị ya na isi ndị na-abụ ha ndị na onyonyo anyị ha tụsara ya ndị ọzọ maka na ihe ọma mere ofe onye ama ezu a sị m ihe ọma na-eme na be ndị ọzọ ya mee na be anyị ọ ihe na be anyị dị iche iche a sị m onye ọbụla na-ele na onyonyo a na ọmaka ga emere gị onye ọbụla ji ezi obi wee kwenye na nkụzi ọdịnala a sị na ụmụaka ga-emere gị abụkwa m onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life ekwenyere m na ngọzi na mbunye elu ndị a na-afụrụ anya bụ ndị nna nna anyị ha ife ọma ha mere n'ebe nọ na ha ga-emekwu ya n'isi onye ọbụla n'ime ụnụ ihe e n'ebe ị nọ ka ikwelụ maka gị nwee ikwe ọ dị very important ise ihe ndị wee bịara ụbọchị taa bụ ka nkọwa ihe bụ ịkụ izu izu na ọdịnala Igbo ya na nkọwa ihe ha pụtara na ihe ị kwesịrị ịma asị onye ọdịnala maka na mmadụ agha hapụ isi gwụbara ike ajụ ihe ị kwesịrị ịma mara ihe dị responsibụl ihe kpatara na ihe a agaraghị eto o si kwesị because I keep saying is that what you don't know is only a mystery to you and not to all. because ka ịma nke ịmara nke ọzọ I keep saying is that what you are doing if is not going it just means that you have not done the right thing consistently enough to create result. if you are doing the right But if you are not doing the right thing, then ọgwụnwa mere onwe gị. So ọ ihe ndị a ka ị ga-anụ n'ojue na nkọwa anyị akọwa taa. So gbaa mbọ ebe ọ dị ukwuu ịfụ na niile na-eguzosororoku ebidoro vidiyo wee ruo na njedebe enecha ya tụsara ya ndị ọzọ maka na ọ nwere ngozi si elu that name na-afụ abụrụ by mistake there is a reason why ndị gị na ha so na chi gị ji wee mee eh, gị allow give you the opportunity to come across this video this video na-erezi ga-ebute healing upliftment total breakthrough and breaking of courses n'etiti ndị mmadụ ozi m na-ezi most of them na-abụ ozi a chọrọ ka nzie and e nwere ndị eji maka ya ka ozi a taa and believe me ndị niile eji maka ya ka m ozi a taa ga-enweta nnukwu nnwere onwe n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike nile niile si n'aka ya bịa ka m na-ekwubi okwu a ise asị m enu na ana na ezumezu mmụọ niile ndị na-achụrụ àjà na entities of powers ndị na-agagharị na-eme mma ndị niile na-anara oke na eke ka ụnụ gbara m aka ebe na oziere ụbọchị taa na-eziri ya and ekwubie m okwu dịka onye ụkọ na ndị niile ga-anụ ozi a ndị ozi a ji maka ha wee daa na nnwere onwe ga-adị ịpụta ihe ga-adị maka na adịghị ụka ibe nọ na-agụ akwa echefukwana na Ugochi tụbara na tempụl ụbọchị ụka ọbụla eto 2 ụbọchị anyị ji eme kanselin anyị ji ekwubiri ndị mmadụ okwu ka egwu ọma bido gụba n'isi ha ndị a ga-enyekwa ihe nsọ dị iche iche nye ha mana ofu ihe ka m na-agọ n'ọfụ everyday na onwere onye ọbụla bịara n'ugochi tubara na tempụl wee zụọ ụkwụ ebe a na ụkwụ ọ ga-eji wee naghị akarịrị nke o ji bịa mma onye a bịara abịa ikwubiere ya okwu tie ọfọ n'ala na chidimma ga-ebido dịbara ya ọ bụrụ na ibelu ivo nke a sị nke o mezuoru gị dịka isiri wee yọ ise dịka nsi ihe m kwuru o nwere ihe m chọrọ ịbụ ụzọ kọwaa bifo mbanye na nkụzi nke ụbọchị taa o nwere onye sendịrị m meseji na my YouTube bịa my YouTube channel were na-ajị m kere ihe kpatalụ na ụfọdụ nkụzi nna na-akụzi dịka onye ọdịnala Igbo bụrụ onye chiri ọzọ eze ana kere ihe kpatalụ m ji ada akụzi nkụzi ụfọdụ n'olu oyibo ebe ọ bụ na anyị chọrọ ịnata na ọdịnala na ekwesịrị ịda asụ oyibo na ya <laughs> wee mụọ mana ihe mere eh, nke bụ eziokwu na Never. Now I speak English does not mean that English is superior to our language, Igbo language. is never, is not true. The reason behind this bụ na ya eh, o nwere ndị those who cannot understand Igbo deeply fluently onwere nwere ụfọdụ ndị Igbo ka ha bụ mana amụrụ ha na na ndị mba ọzọ ụfọdụ bụrụ na ndị amụrụ n'ezinụlọ ndị eriri eri ndị belivuru na onye sụba English ọ bụrụ odogwu ma ọ bụrụ na ọ dị highly intellectual ọ bụrụ eziokwu so ọtụtụ ndị mmadụ abịago na ma YouTube channel echefukwana na ozi anyị na-agbasa abụrụ sọ ndị Igbo total liberation anyị na-ekwu okwu ka ụmụ ọdịnala is total call for we Africans to go back enye omego lectures nyere is total call for Africans to go back to re recognize who they are. Agwara m na the first university was built in Africa. Africa is not uh, is not novice na human development. Ịghọtara the first university was built in Africa. Echefukwara na mgbe a na-akọ akụkọ gbasara jizọs ndị ụka ọbịa na-asịrị na-asịrị a nke fero herod na-egbusi ụmụazị na asịsị kwuru jizọs obere nwa jizọs gawa n'ijipt afrịka ha bi in existence ị nwere ike ịkọ akụkọ gbasara ndị ụka ọbịa wit out akọwa akụkọ afrịka ijegodogo ancient books from egypt ị ga-afụ na afrịka ha bi in existence You understand? The Europeans are not really older than we Africans. Ị ghọtara ya? Ihe nche ha bụ na na development started in Africa. So call na-akpọ for all Africans to go back to their roots. Mana dịka esi ekwu na na nni na-aka na ọkụ agwọrọ Having coming from Igbo extraction. you get then ụmụnne m ga-abụ nọmba one bifo ndị ọzọ ọda people dọkwara Afrịka ịghọtara ya ee mgbe Jizọs ndị ụka ọbịa bịara o bidoro site na ndị Hibru ndị Grik wee gbasabazie ịghọtara ya so ọ bụrụ na na onwero mgbe ndị Igbo ama e benefit karịa maka na ya ịbụ mba dị nsọ ndị chineke ghọtara onwe ya ịghọtara ya so onye batara nji asụkarị n'igbo it does not mean na o nwere ndị kalaba ndị yoruba na ndị ọda race nọ na naijiria enwere ọtụtụ ndị abụrụ ndị igbo ma ndị edo nna alụrụ ọrụ enwere ụfọdụ those tribes na-anụtụ igbo obere ụfọdụ na-ayọ m ka m na-etinyetụ English ka ha wee nwee ike na-esonyetụ ịghọtara ya so ka onye Igbo ghara esi nwaanyị eji abụ na ọdịnala Igbo a na-eme ka ndị ọzọ wee sonye mba i e just to accommodate other brothers and sisters follow Africans mana ha si from different uh, lineage ịghọtara ya mm-hmm. so ọ ya mgbe ụfọdụ anyị misitia English ka o nwee ike wee kwe ndị ọzọ isonyetu eletu ọ ọnwụ na onye anụtụ inglish na ya onwezie ihe ndị ọnụnọ n'Igbo you can easily ask somebody for more explanation or even jụọ nwa bụ eze na Ugochi tubelu ịghọtara ya as we speak amago m na-enwego ọtụtụ ndị mmadụ nrụrụ ọrụ bụ ndị edo ndị na ndị South South ịghọtara ya so ka ị ghara ịsị na nwaanyị eji asụ English na ya sọmememia na English sọmeme ah, isi ịghọtara ya is just as the spirit leads dịka m kwuru na o nwere ozi ụfọdụ na-adaba enwe ndị a chọrọ ka eji maka ha zie nyabụ ozi so dị afọ nwekwa ndị bụ ndị Igbo mana ha adịghị anụ Igbo ọfụma ịghọtara ya so however the spirit leads that is how I will let go ịghọtara ya so ka ụfọdụ ihe njiwe jawa nke ahụ maka ndị na-abịa ajụ m nwaanyị na-ekwesị ịda ahụ pioli igbo ọ dipendịrị ka the spirit si wee live daalụ na ihe nji maka ịbịa na nkụzi nke ụbọchị taa bụ ihe ị kwesịrị ịma gee ntị ma gee ntị nke ọma ndị igbo na ndị na-eyuzu roman kalenda welu na-eme ọnụọgụgụ nkụzi a bụ nkụzi nkụzigolo otego years back ije chọọ ya na Google ị nwere ike ịfụ maka na ịkụzigo m nkụzi a ịghọtago some years back now achọkwara m irepute ụfọdụ ihe ị kwesịrị ịghọta na na-eyuzu Roman kalenda were na-anụ agụ ọnụọgụgụ does not mean na Roman calendar maọbụ English language the superior of our own is not true the only thing ha na na o nwere oge ndị Rome bụ the Roman Empire mgbe ha chịrị ụwa dum site n'ụzọ dị etu a wee colonize ya ụwa echefukwana na mgbe a na-akọ akụkọ Jizọs asị nọ thousands of years ago 2000 years ago n'oge ahụ ka ndị Rom na-achị ụwa onye a na-akpọ Herod bụ onye Rom representative ezigara n'obodo ndị Israel ka ọ na-achị ha maka na ndị Israel den nọ under the Roman Empire so Roman Empire during that time colonized almost the whole world so they now superimpose their calendar and the eh, ọnụọgụgụ ha to our own like ihe niile na-afụ ọnọsọ ihe niile na-afụ eh, akpọsịrị the months eh? the August is to remember the Emperor Augustus ịghọtara ya so achọghị m ọ bụrụ anya ka m bịara ịkọwa ihe gbasara kalenda taa gbasị mma akọwa gbasara kalenda akọwa m mana ihe nyiwe maka kọwa taata bụ ịgụ izu n'ọdịnala Igbo nwekwuo wee kwuo na bifo ndị ụka ọbịa abịa na ndị Igbo na-agụbu izu nweburu ọnụ etu anyị si agụ ịghọtara ya ee ndị Igbo nweburu 1 2 3 etu anyị si agụ ya n'ọnụ ọgụgụ na omenala Igbo ofu abụọ atọ anọ wee dịrị gabazie maara nke a ndị Igbo nwekwarụ agbịshị dị nke ndị oyibo kpọrọ nke ha ABCD ịghọtara ya so na bifo ndị ụka ọbịa anyị nọbụ ori na-eme nke anyị na-enwekwa okpukpere anyị now bifo ha abịa ndị Igbo nwere four market day is four days dịka ofu izu ị ya n'ime four days ya enwere nke mbụ bụ eke eke bụ the greatest maka na eke bụ oke bụrụ ụbọchị eji achụ àjà wee nye the the the forces of nature in the sun eh? so eke bụ sun and the, the energy and ị mara the sun bụ nyawa bụ ihe na-agba ọcha n'ihe niile mmadụ kọrọ n'ubi o wee mee ọ bụrụ na ndo ebe a kọrọ ihe ọma eme so na the sun is like the energizer Eh? that radiate down on earth for ihe akụ na ubi ka o mee as is energizing the plants so is energizing the powers that is in man. n'ọdịnala Igbo onye dibịa mana o nwere ihe a na-akpọ ịdọtụ anyanwụ na eze enu ị ghọtara ya ehe anchor the power of the sun so that a dibia can work anytime weda ma anwụ ọ pụtara ma ọ na anwụ apụtara ịghọtara ya so eke bụ ụbọchị eji awoship enye ekene to the entities of powers ndị na alụ ọrụ n'anyanwụ sun den orie bụ ụbọchị eji achụ aja orie bụ nwanyị orie wu represent mmiri ụbọchị eji enye ekele wee na-enye nsọpụrụ to entities of powers ndị na-arụ ọrụ na mmiri the elemental beings name them the salamanders the marmots the water sprites and so on and so forth all the water elements ịghọtara ya budo orie then e wee nwee afọ afọ bụ eke sorry afọ nwoke oke afọ bụ oke bụ ụbọchị eji enye nsọpụrụ the eh, entities of powers ndị na-alụ ọrụ n'ikuku ịghọtara ya ezumezu mmụọ niile na-alụ eji ozi n'ikuku the early beings ọ mgbanwa ka eji enye ha atụrụ ha àjà ụbọchị makarịsịrịnụ ịghọtara ya den ụbọchị nkwọ nkwọ nwanyị ụbọchị eji achụ aja wee nye the entities of powers ndị nọ naanị maka na na nne the mother earth ịghọtara ya so na four market days n'ala Igbo wu oke na-abụ nwunye na-abụ ịghọtara ya so etu a ka ndị Igbo si agụ awa izu eke orie afọ nkwọ ọ gasịkwa ebidokwa n'isi back to eke again eh? e, eziokwu na-enweziri obere eke nnukwu eke eh? like eke oru eke ụkpọrọ all these eh, mana ị na-abatazi n'ọdịnala wee nwee ike ghọta nke bụ eke oru na eke ụkpọrọ ịghọtara ya and na o nwere mmemme ọdịnala dị iche iche ọ na-abacha ime dịka ịlụ nwaanyị ime mmemme na mmemme ọdịnala nwere ụbọchị eji eme nke ị ghọtara ya na onye narụzi ebe nna gị jụọ ndị okenye ndị ọdịnala ndị aka ji ọfa akọwala gị ka o doo anya den wee chọsị ịkọwatara gị okwu na ọ bụrụ na zif na ndị Igbo colonize the whole world we can superimpose our own way of counting, our own calendar to them. So that na Romans uh, uh, colonize the whole world ka ha ji wee wee superimpose odias that does not mean that their own is superior than us ị ghọtara ya chukwu okike kere mba ọbụla n'ụdị ha chukwu okike na-anụ na mba na mba n'onu n'onu so mba ọbụla ga-eji n'ọkụ dị na mba na-eghere mba nri ga-eji usoro okpukpere ha ee eh, were na-eto chukwu maka na Chukwu na-anụ asụsụ ọbụla agbụrụ ọbụla ji etu ya mana gịnị mere ya bịa rie ndị be anyị erie front and back mezie anyị ka anyị na-ekwenye na ndị ọcha the superior than us ihe ọbụla bụ ihe si n'aka onye ọcha anyị che na onye awụ superior fat ndị be anyị dịkwude dị nacha onye ọcha ike belivin that na onye ọcha dị onye ọcha dị superior ọ bụrụ eziokwu mana ụmụ ihe niile ahụ mindset eji wee rie ya erie mgbe ndị ụka ọbịa na-abịa mana anyị kọlụ m na akọlụ onye afrịka ka ịnachigata azụ back to ya rut mmanụ na nke ijika na ihe m chọrọ ịkọwarụ gị bụ eh, ka m makwarụ gị atụ maka na ndị marụ nkụzi m nna m na ka ihe ọmụmatụ ka ọ ga-abụ ichefuo ihe m kwuru icheta ihe m marụ na atụ achọrọ m ịkọwarụ gị etu kalenda ndị ọcha si wee bido daiz ofe izu ha seven days ị na-afụ na week bụ ụbọchị ha ji ekpekwara mmụọ dị na mba ha na mba ndị Rom ịghọtara ya ụbọchị ha ji ekpekwara their own deities example amụ onye enye Oraifite na Anambra steeti onye Ana-Edo kedu ihe o bụ na ana is the land of Edo edogbu a deity a deity female deity na so ọ gụnyere Nnewi Oraifite na n'ichi ndị a ka a edo the land of Edo ọnya batara n'ije n'obodo ndị a ị ga-afụrịrị ebe ewubere deiti Edo ọnya ka ị ga-afụla ise agbọ Edo market Nnewi ebe a na-azụ spare parts na machine parts meaning the forest of the deity Edo mana development bụ abịazie some of the part of the forest akọtụzie wee biduo ebe a na-azụ ahịa etu a ka ọ dịkwa n'ọrụ ị bụrụ onye bụ mọọ rift of ị ga amana na nkwere ebe a na-akpọ nkwọ edo ihe niile abụ the land belong to that a na-akpọ edo the same thing to eh, ụbọchị nkwọ eh? so ihe na-achịkọwarụ gị bụ na n'ọrụ ifite bụ ụbọchị nkwọ ka eji enye ya bụ mmụọ nri maka na ọ mmụọ nwaanyị bụrụ ụbọchị o ji eri ife representing the mother earth so etu a ka ọ dịkwa na ndị rom ụbọchị ọbụla nwere ụbọchị ha ji enye mmụọ be ha ihe mana ha nwa na-eri 7 seven days were na-agụ dịka ofu izu ụka ihe ọmụmaatụ ụbọchị monde bụ ụbọchị ha ji worship the deity ha a na-akpọ the moon the moon day the moon day ọ ihe ọ pụtara ha ji akpọku mmụọ the eh, forces of nature maka ọ bụrụ na ị marọ ilota na the sun the moon and the stars they all radiate um, radiation on earth echefukwara na onye agbata ndị mmadụ ji asị eh, new moon asị na ọnwa ọfụ apụtago n'oge the moon ji aradiate more blessings upon earth. Therefore, some people ndị na-eme ya observe asịzie ka ha kihe in na that particular time the moon ji irradiate ee eh? bụ na-etu ndị ọcha ndị anyarị si agụ nke ha mana n'ọdịnala Igbo na anyị gbanwelu taịmụ anyị ji eme ụdị ihe dị similar to ya bụ ife ịghọtara ya ee achọrọ m ka nna akụwa ya etu ọ ga-esido gị anya so ọ bụrụ ka o si wee dị the Monday is the moon day na-akpọ bie emechaa ka civilization na-agazi atụgharịzie eto monde ịghọtara ya ịtọpọbụ ihe a na-akụzi na ịchọ jekwuo na Google ị can see it because the lot of write-ups have been made dịka m si wee kwu na-akụzi bikom ihe a years back after ka m mechara some research That was years back, over almost eight years ago. And eh, e nwere ọtụtụ ndị mmadụ degwekwa some write-up concerning that. So you nwere ike je na Google fụkwa ihe na-agwa gị. Now, kedu gbasara Tuesday eh? ụbọchị ụbọchị ndị Rom ji worship na-echeta the twin the the entities the mmụọ na anụ mmụọ eji eje ọgụ ọ bụrụ na ọnụ Igbo anyị kpọọ ya ma ọ bụ las ma ụmụ mmụọ niile deities ndị eji eje ọgụ ịghọtara ya so the day ha ji worship that to win is the god of war is ka emesịa wee kpọwazie Tuesday you understand mana originally the twin day ị ghọtara ya so the same thing goes to Wednesday hmm? oh bossy eh? wednesday ndị bossy na-ekwu maka ha worship the wooden god yes oh ha ji worship the wooden god ị ghọtara ya denu that wooden god bụ chi ya nke na-afụ maka ọnwụ maọbụ ọ bụ healing ịghọtara ya ụbọchị Wednesday ebe a ka o si wepụta wooden god ebe a ka dasi wee bido wepụta wee create the day of Wednesday ụbọchị eji erimembia etu a ka o si adị so those days ha nwere nwere ihe o so on Thursday bụ ụbọchị ha ji worship the tall God the tall God that tall God bụ ụbọchị ha ji worship the God of thunder ị ghọtara ya so ụfọdụ be anyị nwekwara ike ịkpụ ya the god of uh, iron or Amadioha mana ụfọdụ na ya god of iron ihe niile abụ dị mmụọ ndị eji eje ọgụ atụgharịzie kpọzie Thursday but originally bụ the tongue god bọsị eji worship the tongue god Ghọtara uh-huh. then on Friday nwa ụbọchị eji worship the goddess of freaks Eh? It's like the freaks there. Then, after that of Revelation, was there a Friday? The same thing happened on Saturday. On Saturday, we saying here worship the God of the Saturn God. The Saturn day. that, yeah? Mm -hmm. Saturn the god of Saturn is the the god na-enye ego na-eme ka ihe a kụrụ n'ubi mee ọfụma the agriculture maka na mgbe gboo bụ ihe eji ama ọgaranya bụ ọba ji onye na ihe ịkọpụtara n'ubi ya ya um, the total value chain of agriculture whether you nwere cattle and sheep and rest of them they are all under agriculture so chi nke ha belivuru na-enyere ha aka ime ka ihe a kọrọ n'obi ma ihe enunu dị na ngwurube ha ma ọfụma ka a na-akpọ Saturn so Saturday ụbọchị eji worship the Saturn day ifuru ebe the Saturn si wee Saturday si bịa den Sunday bụ ụbọchị ha ji worship di god of sun the sun god onye kpatara na ndị rom so n'obodo kpekarịchalụ nwegasịrị ụmụ ihe ọdịnala kpegasịrịrị ụmụ anjelu nke chukwu ndị rom ha na mmadụ adịghị ama aka n'ihe gbasalụ inwegasị ụmụ entities of powers ha na-ekpelu mgbe gburugburu so having colonized the whole world they superimpose all their destiny mana ndị mmadụ adịghị ejezi ka eje mee nchọpụta why ha ji eme ya echefukwana according to research kwuru ndị ụka ọbịa ọ onye ahụ ma mawụ reverend ma reverend fara jụọ ya can he swear with the altar yes start his Catholic altar na ụbọchị 25 December a na eserebret krismas day nụbọchị ụbọchị a mụrụ jizọs ha he will never swear you know why ọ ga-agwa gị na ya dọrọ shọ gị can swear na ya dị shọ na 25 disemba bụ ụbọchị ọmụmụ onye nwe a na-akpọ jizọs ọ ga-agwa gị na that 25th 25th day according to history kọwara n'ụbọchị a ụbọchị ndị rom jee celebrate wee na-eme mmemme mmasịrị tọn. ụbọchị ndị rom ji eme mmemme nnukwu mmemme na na rom ndị mmadụ na-esi mba dị iche iche nata ka a bịa sonye na mmemme dị a ime ihe ha na-eme ha wee sizie ebe ọ bụ na na emperọ Constantine abịago mee ndị rom ha bido kwuwe maka onye a na-akpọ jizọs ka ha werezie ụbọchị ọmụmụ so jizọs which is not known for them ka a maka na nwere onye mmadụ etie amụrụ ya eh, ife atọ no ever existed a wee were a wee tinye ya 25 December ka ọ ga-abụzi ndị mmadụ ndị Rome nata for festivity of that traditional uh, worship ha na-eme na 25 December ka a were uzie wee replace ya were uzie size nke Jizọs ka a na-eme ịghọtara ya so na ihe niile ha na-ame doro ha anya so ọhịa nchọ ka ịghọta ihe what really na ihe a na-ekwu maka ya so ka ịghọta na those days e nwere na seven days were actually build for n'ụbọchị n'ụbọchị ndị a ụbọchị actually build n'ụbọchị eji akpọku mmụọ dị iche iche so nke a ihe kwesịrị ịma etu a ka ọ dịkwa the calendars January and so on and so on ị chọkwa jee na Google ka the world adịgo civilized but ihe na-eme ndị mmadụ lazy ndị mmadụ dị lazy ime research nke bụ eziokwu na ndị ụka ndị ọdịnala ndị ụka ọbịa their primary intention is not because they love we Africans ihe been on n'afrịka is to exploit us and change had he been they left us they did not come to africa we will develop yes it might be slow but it will be concealed constant and by now we must have gone far and still keep our identity Entered. Look at the Asians. As my righteousness exalt a nation, na sin is a reproach, is a reproach. But Ghana over today, the Asians are the fastest growing economy. Go and do your research. The Chinese and the Indians, they are taking over. Here in Nigeria, go to any shop and a pharmaceutical. Believe in me, more than half of goods ọgwụ efuru n'ebe anwa ma health equipment efuru ebe anwa eh came from India go to spare go to spare shop ọbụla ị almost half of ihe na shop ahụ are from India jee to ebe a na arụ a na arụ tools Name them. The Normans, the Keys, and rest of them is India. Go to ebe a na-alụ senators as in um, WCs, W, yes, WC, and all those um, ceramics. More than half, yeah, bosana shop, came from India. You don need ka m agwazie gị ma keke ma automobile machines and rest of them in there. You understand? So ihe m na-achịkọwa na economy ndị a India na-ekwu India so nje India. I was in India in early 2003. ka ịfụ na m nwa ngwere na-arịgo m ọjị na ngwere dị ọjị arụzi nwa obodo njelụ fụ ihe na-emenụ ha nọ into massive technology now. all the drilling rigs in Afu now in Nigeria, name them in Abuja and rest of them are made in India. As long as they are foreign rigs for drilling water. And so many and so forth. Is it China? And in America, our IT, uh, this thing have been taken over by China. Name the electronics, the reticles, the, the, uh, the gadgets, and they're all over. I can tell you if they continue the way they are going in next 20 years. ah In next 20 years, they will superimpose the Europeans. And it will interest you to know that even some European companies are located to China. It can't do without them. Ndị a bụ ndị abịara colonize the same people colonized Reina anyarị colonized anyị ha But they insisted nobody should touch their language nobody should touch their religion. mana gịnị ka ndị be anyị mere ndị ndị eri front and back Onwenuka ka ebe ịwọchikatara Indian film ma China film ifu ebe ha ga-anọkọta kpọta ofu ofeke as pastor ọbịa defeatie their own god as in their own small god yes because the, the almighty god even the indians according to south member gwara m that na the almighty god onye ike niile si n'aka ya bịa is called Bhagwan however ha nwere other entities of powers ndị na-ejere chukwu na mmadụ ozi dịka ogugu mmụọ na-enye amamihe mmụọ na-enye nwa mmụọ na-enye ego mmụọ na-enye knowledge and wisdom and rest of them ndị niile abụ ndị nke chukwu they are not god mbọsị nkụzi gbasara deities and the ọdịnala Those are not God. Huh? They are the gods. Ọ ga asị gods of the land. And chechefukwala ma ị wọchigoro akwụkwọ ndị ụka ọbịa ya gwa gị na we you we human being that we are small gods. Ị ghọtara ya? maka na a na-asị na ọgọ bụ chi onye. So mgbe ị nyere mmadụ ibe ha ka ị nọ chite onye anwa. So all those entities of power powers elemental beings na-ejere Chukwu na mmadụ ozi. They are not God. but their work is to intercede eh? iji na anyị aka wee yọtara anyị ayọ buru anyị ya anyị wee bujie n'ebe a ghazi ya ịghọtara ya etu a ka o si dịkwa n'obodo ndị India ha nwere Almighty God is called Bhagwan however e nweziri other entities of powers na-ejere Chukwu na mmadụ ozi ka ị ghara ịbụ onye riri eri ịjụzi onwe gị why is it that God Almighty is blessing India and China economically they are doing well those nations are na-asị na ha na is going down including we Nigerians that, yeah? so then they are doing marvelously well and not to na wisdom ha ji ekreti ihe niile ndị it's not as if they are enemy of God but all the inspirations the creativity powers are from the right source from the Almighty the creator of wisdom na ihe nke ọzọ m chọrọ ịkụzi n'ụbọchị taata bụ na agba nke abụọ ya bụ ihe kpatalụ ndị mmadụ ji akụ ọta ekwuo na ya akwụkwọ ya ọzọ na why people are suffering is because you have not done the right thing consistently enough to create results ihe ọmụmaatụ ị nwere ike ị na-achọ ka mmadụ nye gị favor ka ọlụ gị kwụọ ụgwọ ichefuzie na ezumezu mmụọ so gị na gụnyere chi gị ndị ichie ebe nne gị na ndị ichie ebe nna gị ya ancestors gods of the land the entities of powers ezumezu mmụọ niile so gị mmụọ niile na-emeri gị ihe mmụọ niile na-eso gị mmụọ niile na-atụghị anya ekele n'aka na ha niile na-alụrụ gị ọrụ mana gịnị ka ị mere ị hapụ ha agụụ na agụ ha when was the last time you fed your source of energy When was the last time you fed them? You do saraka for them. Actually, they are all spirits. If I had to anaka with recognition. Those things are not saraka is still human beings and the other animals, the lesser animals, will still feast on those things. Even if you go to water and do some sacrifice, those things you are ihe ọnụ na-eri tinyere there is still for the elements in the water, the livings, the animals. Even the saraka i mere n'ụlọ be gị bụkwa for the higher animals, these human being ka a consume ya wee si ya gazie. Aja eji echu na mmiri ndị azụ nọ na mmiri na ndị elemental beings na mmiri ya erikwa ya si ya gazie ọnya bụ ihe a na-ekwu a na-agazi so ihe mmụọ chọrọ ụbụ obi tiwara etiwa na obi gwepere egwepịa sara ka ndị ọzọ anyị na-eme ụfọ we human being and other less animals because mgbe ị chụpụrụ aja n'ilo the birds the lizards the okokos and everything we feast on it because ndị niile niile ekere eke sokwa eto chineke echefukwala ọ bụrụ ọsọ mmadụ na-eto chineke ihe niile ekere eke na-eso na-eto ya bụ chineke so mgbe ị mere ka those animals dị happy eh they will intercede for you onye agbatara develop world You cannot even treat your animals like na have nothing. And with some respect, even when you want to kill them. You don't kill them to suffocate them. You don't kill them to prolong their death. You kill them natural way if you want to consume them. You understand? Mm-hmm. Mgbe ị for your own good because we are higher animals. So therefore, we can feast on those lesser animals for our own nourishment and for our own life. You got that? Oh yeah, but they just want the world of animals. Small, small fish, the big fish can eat small, small fish for them to sustain their own life. Is allowing nature. So here na oh. why you are suffering. o nwere ndị jere nọrọ obodo oyibo 10 15 20 years na-akwụgharị ije obodo obodo oyibo na-ewi ekwubuona m ịchọ ije gbaa afa jụọ ese ma ihe na-eje ebe anwa akara gị dị ọ na-adị mmadụ ijere n'ihe bute ike bute ike mmadụ 20 wee na-abịa nna gị maka na ada ụka ibe na-agụ akwa mana mgbe i jere ebe a 10 15 20 years ị na-akwụgharị n'obodo oyibo blọk kpọrọ be nna gị ịmụrụ na ọ na-agụ akwa ihe m na-achọ kwesịrị ime ihe ị kwesịrị ime ka m ọzọ Chukwu Okike the earthly governance wu a prototype of what is happening in the spiritual realm Chukwu Okike cannot punish anybody Chukwu Okike nọzụ ebe niile however Chukwu Okike ekego ndị angel ya ndị niile na-ejere ya ozi call them the 24 elders ndị ichie ndị egere na ndị mbụ ndị na. gods of the land ha niile ndị niile abụ ndị na-ejere chukwu na mmadụ ozi they serve the almighty the creator of the whole universe however on doing their job they normally come across man the same thing onye isi anọ nọ na abuja mana e nwere agents of government name them the police the soldiers and the, the law the law the judiciary and rest of them governors and rest of them they are all the arms of government ha niile bụ ndị na-arụrụ ọrụ wee na-enyere onye isi a n'aka ịghọtara ya na ọ bụrụ na imeta ha enyi gị na ha dị na mma ha nwere ike inyere gị aka nweta favọ from ọchịchị onye isi ala ịghọtara ya imeta ha ọfụma ha nwere ike inye promotion imeta ndị niile a na-alụ gọọmenti ọrụ ha nwere ike ime ka ị nwee favọ ka ị nweta kọntrakt ka ọ na ị na arụ kwụọ ụgwọ but you must create ihe a na-akpọ personal relation ị ga-eme ka gị na ha bụrụ dubere enyi example ime ka gị na minista dị na mma ọ minista awa onye nwere ike inyere gị aka ka ị nweta kọntraktị ma ọ bụ ihe ahụ ị na-acha n'aka gọọmenti ịghọtago ihe ka ọsọ dị awụ bikos na ibiudugo personal relation gị na ndị minista anwa gị na gọvanọ dị na mma na ndị niile na-arụ ọrụ na gọọmenti dị na mma ha wee nyeziere gị aka ka ị nweta kọntrat ị na-achọ n'aka gọọmenti maọbụ ka ị nweta mbunye elu maọbụ ka ọlụ ị na-arụ na gọọmenti ka ọ kwụọ gị ụgwọ ịghọtara ya etu anwa ka ọ dịkwa na ebe chukwu okike nọ chukwu okike enwego ndị anjel ya na-ejere ya ozi ndị na-arụ ọrụ in creation in spiritual rem bido na chi onye ụwa gị bụ ya agaghị na njel nwezie ndị ichie ebe nne gị na ndị ichie ebe nna gị bụ ya ancestors nwesị ezumezu mmụọ dị iche iche ee ezumezu mmụọ na-eso gị na ihe ị kwesịrị ime ka ị wee keta oke ka ihe ọma ahụ ibu n'obi ị na obodo oyibo na-achọ ka ọrụ kwụọ gị ụgwọ ịmọrọ na onye kene soni ekene ya ihe bụ ụzọ chukwa ọrụ ihe dị n'ụzọ gị ndị nna nna gị na-ajụ ha a na-eri nwa ahụ ka na-ele gị nna gị ha ndị nna nna ha mmụọ onye nna ngwurube nna gị nwere nke ịchụkwa ha bụrụ ọnụ agụụ na-agụ ha ha nọrọ na ebe ha nọ ndị nna nna ndị ọzọ na-akpọ nna ha ya bịa rie nri e, na-atụrụ ha nkwụ nna nna nke ha nọ na agụụ a na-awa ya agba kedu ka i si eche na ọya abịa gozi gị ịma ọnụ onye kene so na ekene ya onye kpọọ ọbịa mkpọkọrọ ọ bụrụ na ike nọrọ nna nna nke gị oyi a na-atụ ya mmiri a na-amụ ya ọ nọ ebe ọ nọ na ọ ndị nke ọzọ mazi ife ee na-etukwa nna nna nke ha na-akpọ nna nna ha na-etukwa mmụọ niile so ha mmụọ nọ na ngwuru a na-agọzi ha mgbe ndị nna nna ndọda ga-abịa bịa zaa oku nwa ha na-akpọ ha ndị nna nke ga anọrọ oyi a na-atụ ya onwere onye lụtara ya n'obere ọnụ ka e ka ọ esi gọzi gị ịmara na iwe onye riri eri ị na obodo oyibo na-eche ka ha bịa mee ka e ka ọrụ ya esikwa ụgwọ ịma ọ na ọ bụrụ na enyeju odibo afọ ọ bụọ mgbọrọgwụ n'aja ọfịa na ọ bụrụ na ndị nna nna gị niile echukwa ha na-echukwachi onye ụwa gị ezumezu mmụọ niile so gị ndị nke na-emeri gị ihe nke emere ya emere ike n'egofa ịma ọ na ikene ha obi dị ha mma i wee na-agwazi ha na ọrụ ya na-alụkwa ndị chọkwa ọrụ kwụọ ụgwọ emere e, ọrụ akwụkwọ ụgwọ ikwerewe onyonyo ịbịakwanye nke ha ịmarụ na onye ahụ ị na-achọ ka ọ kwụọ ụgwọ onye ahụ ị na-achọ ka o melu ọgụ iche na ọsọ gị nwa na-ayọ ya ka o melu ọgụ ka o melu ya ọgọ iche na ọsọ gị onye ahụ ị na-agwa ndị gị anyị na-agwa ma ọ bụ enyi gị anyị na-asị ya kwụọ ụgwọ ya ma gị nke a ya ma gị nke ọzọ ịmarụ na o nwekwara ndị ọzọ na-ayọkwa ya for help ịmarọ ịmarọ na mgbe ị bịa kụcha nke gị onye nke ọzọ ekwuo mkpịa onye nke ọzọ ekwuo mkpịa ọ narụzie na comfort of his or her own house o analyze ba each and every one of you request mana ọ bụrụ na ị na-echukwa mmụọ gị na-eso ọ mmụọ gị na-eso ga ebia n'ebe ahụ ọ nọ na kọmfọt ọfis ọha or haus own ya si ya nwa ya mee ka Ifeanyị Okeke na ife anya Okeke na-anakwa na ya je emerie ya ihe mmụọ ga-eje wee je convince onye chọrọ ka ọ kwụọ ụgwọ ka ọ kwụọ ụgwọ bụ na mmụọ mana na o nyere gị aka wee nweta ọrụ a o nyere gị aka ihe ị na-achọ inweta ya o nyere gị aka kọntraktị ị na-achọ inweta ya n'ihi ga-eji ofu ebu ma ọ bụ ihe ọzọ wee bịa chukwa ya ịmara ka mmadụ ọ bụrụ na ị na-arụ na bankị ewee sị gị na ịkpọta mmadụ one dị etu a n'ọnwa ka ha bịa mepee akaụntụ na bankị na a ga-enye gị pasenteji one dị etu a ọ ịpụ ọlụnụ ịlụsiwa ọlụ ike ọ bụrụ eziokwu ee mmụọ nọ nna gị marụ nọ na na ihe ọma meere gị na ewere otu ọkụkọ ma ọ bụ otu ebulu wee kenee ya ha alụsiwere ọrụ ike mgbe a na-ekwu na ọrụ ya akwụghị ụgwọ mana ihe ọma na-achọ imere unu ha bụ ọrụ ọ ha ga-eje kọnvinsi wee onye ọ bụ gị na ya onye ị na-ayọ ka o nyere help ya ya eje kọnvinsi onye a sị ya biko ifeanyi Okeke nwa m a na ezigbo nwa gị trọsụọ ya mere ya amara mere ya nye ihe ọ na-ayọ gị ihe mmụọ ga-eji wee je gbara ụdị mba nọmana ee eh, na ọ bụrụ na ọrụ akwụọ ụgwọ n'ihi echeta ya mana ọ bụrụ na chi gị na ndị niile gị na ha so ezumezu mmụọ gị na ha so marụ na ọrụ kwụgwọrọ gị ụgwọ na iburu tii na akpa gị rie gbaa pati na-erisa ichefuzie nya nwa bụ mmụọ onye n'aka wee lụta ego a ịma ọnọ ya eneweghịdu gbaghị nkịtị ịmarọ gị wee onye isi elechacha ụtara ịzụtara n'ụkwụ jekwa zọrọ ọzọ ụfọdụ ya asị na mgbe ya bidokwara gbaa mbọ n'obodo oyibo ee na ihe na-agara ya na omekata ọkụchie nwaanyị na ọya akụchi nke mmụọ na-emere isi nsi na-enye gị na-ebute ike kere ihe iji eme ikere ego mmụọ na-ebutere gị oke iche na ọbịka ọsọ dị dị smart oke iche na ọbịka ọsọ na ị maara ka esi ayọ oke iche na ọbịka ọsọ na ị mụtara ọrụ ma ọ na-ịdị ma ọ na-ịdị smart oke ka ihe ọma ji emere gị ngwa gị nwe onye isiri ele kachakwa ụtara ị zụtara nkwụ jee zọrọ ọzọ bido taa na osita dị mma na ọdịbara gboo ị mara etu anwa ihe esi echukwa mmụọ nsọ gị jee chukwa mmụọ nsọ gị maka na onye kene soni soni ekene ya ọ bụrụ na ịjụ na ime echukwa mmụọ gị na-eso n'ihi nweta irie ka ukoro ee irichazie ka ukoro <laughs> na ewe na mpịawa azụ bido taa jee jụọ ese ihe nọ n'ụzọ gị bido na chi gị na ọchị gị bụ ụzọ chukwa chi gị chukwa ya ancestors ọ bụgoro ndị ụka anyarị ha eji ancestors ha egwu egwu eh? nọvemba 1 taa na-abịanụ within two weeks emere nọvemba 1 ndị ụka ọbịa ya celebrate gị ha na-akpọ feast of all saints ụbọchị ha ji elụta ndị nna nna nna nna ha nwụrụ anwụ ụbọchị a ara akpọrọ usenti nke a yọwara ya ayịyọ padre pio yọwara ya ayịyọ st yọwara ị na-ajụ onwe kere mgbe anyị akpọ nna nna gị ị na-achọ ịkọwara m na nna nna nke gị from your mother side thousands of years from your father side thousands of years none of them mere ihe dị mma ihe na-achịkọwa nwanne eriri ga eri and ọ bụrụ na ị gwara ụmụ gị na o kwesịrị na ndị nna nna gị na-agha elota ha wapụrụ ha ọjị eh? I can tell you ịchọkpọ ya na mgburu ahụma in next 100 in next 150 years ị bụrụ an ancestor ụmụ gị echefuo gị ịghọta nna akụwara gị ehe afọ ihe na-ata na maka ọdịmma gị na ọdịmma ụmụ gị ha ga-echefu gị ha ga-agụnyekwa gị na dimon maka na ị gị onwe gị agụnyego nna gị na nna nna gị asị dimon ọkwa eziokwu ọ bụrụ na ịgụnyere kere ụbọchị iwepụta wee kpee ncheta nna nna gị na nna nna ha kere ụbọchị merie mana ụbọchị nọvemba 1 na ndị ụka ọbịa akpọkwa unu ụlọ ụka ijekwa ebe a na-akpọtụrụ gị afa ndị nna nna ha ị na-asị yọwara ya ayịyọ ị na-asị ndị nna nna ha yọwara ya ayịyọ mana ndị nna nna nke gị echefughị echefu ha bụrụ dimon ọkwa eziokwu ịkpọcha ndị nna nna nke dimon soro onye ya kwuru gị mụọ na ihe chi na nke onye akarịa ka iche na o nwere ihe ị nwere ike ị na akpọ St. antonio of Padua taa ụmụnne ya na-agbụ ya ndị ọcha anyara ibi ya na-agbụ ya ọ hapụ ịza ha na bịa zabagụwa onye afrịka <laughs> ọ ya eme ya eme maka na romata ha gwuru mmadụ dị mmadụ ya ebidogoro n'ime nke ịmụrụ na ịchụkwa ndị nna nna ha ha ya anụrụ ọgụ maka na the abroad runs you ha ma na ihe ọma merụ gị ibute ike ịbịa doo ruo ezigbo unu na be nna gị ọ maka na-asị ọkwọ nwa nwa onye na-edo alụrị ịghọtara mana ọ bụ na ichukwara ha nọrọ ka nwa ogburu na na ndị mgbe ịma ọnụ onwe ndị nwa ogburu ndị nna ha nọ ka nwa ogburu nwee ndị nna nna nna fa na-egbu efi na mmụọ ịmara nna fa na-eriju na-eriju afọ nna nke gị nọrọ ebe a ka nwa agụ a na awa ya agba ihe ọhịa anọghị na-emewu ịda ayọ ọmụ nwere ndị ya abịakpa ya abịa soro ya ịghọtara ya ekelekwa m ndị nna na-eto ọnya ka ọ na awụ m ụfọdụ nweta ọjị ka ngwa akpụọ m ndị nna nna na mmụọ dị iche iche nwere onye na-awapụrụ ọjị ndị agụụ na-awa agba abịa soro taa ọjị ghọtago mgbe ụfọdụ nchụwa aja ana m akpọkwu mmụọ ndị na-enwere onye na-achụrụ ha aja ndị agụụ na-awa agba na mmụọ ha bịa ịghọtara ya so mara ya ama na ndị nyọta adị ezu ofe ịghọtago so n'ihe ị kwesịrị ime bụ gị nwere onwe m na-anụ onu a bido taa akpọkube nna nna chụbarụ ha àjà ka ịfụ e ka ihe ọma bido mebere gị mana ịsị na ịma na agụ ga na-agụ ha kedu ka isi eche na ha ga-eme ka ya ka irijuwa afọ n'ụwa <laughs> yes ọnwụ na ha gara na nwa mgbe ejeghị njọ nke bụ anyị agba ọsọ so bido taa kụziere ụmụ gị uru ọ bara na-aga na-echukwa ndị nna nna maka na otu ụbọchị na ịya akwụkwa nna nna ana ọ bụrụ na ịkụziri kụziri ọha rụkwa mgbe ahụ ha ama ewechụta gị ha akpọkwa na n'ewu dimon so nwee ụbọchị ngwurube nna gị ji awapụrụ ha ọjị eh, kpọọ ya asesra de ụbọchị iji erụta ndị nna ngwo na ọjị na otu oke ọba ka ị nwere gbuo rufa ịghọtara maka na adị ụka ibe na-agụ akwa etu a nnọ nke dị si ya aga a na-ahọ na-abịakwanụ ụbọchị mere ji kpọkwa ndị nna nna ma riere ha ji ịghọtara ya ị nwere ike itinye ya ụbọchị ọbụla na ahọ at least ya bugoro nnọọ atụ once ya bugoro once ị na-eyeyie mgbe iji elụta ndị nna nna gị chụọrọ ha aja then minus that one ịmago na ị ghara agụrụ ha ọjị everyday na-atụpụrụ ha nkwụ na-atụrụ ha nzu ka o gosi na ichetara ha ka ọ ga-abụ n'oge mkpa ịgbakwa ha si abịa nyere m aka ka ọlụ nna alụ na-aga ka ihe na-eme na-eme ha etinye aka maka na ama na ọ gaziere na ime echefu ha ịghọtara ya aka mbụ ka onye nke gị inwe ajụjụ na ihe a nkụzi taa ma ọ bụ ihe nkụzi gị ogboo n'ọdịnala ma ọ bụ ihe ọbụla na-agbagwoju gị anya sendịalụ m meseji na WhatsApp aga m enyere gị aka 08057837672 Eze-Ana Ugochi tubelu bụ afa m mana ịbịakwa na ka na-akụ ọta na-asị na ịgba aka na ọrụ ha adịghị akwụghị ụgwọ na ndị mmadụ adịghị emerụghị ọgọ ee na ị na-alụ ka na-eri ka ọkụkọ fọtụ onye ka ọ gwọọ fọtụ gị maka na imere ihe ị kwesịrị ime so ihe nna achịkụwa bụ bido taa osita taa dịba mmanụ na ọ dịbara gboo ịbịakwana na-agwa m sị m na ijiri ego n'ọnya mere iji akụ ụta ọ bụrụ eskuz o nwere ebe m kụzigo na YouTube si ọ bụrụ na ị nwere ego iji alụ ọrụ dị n'ụzọ gị kreetie taịm ị ga-eji na-aga ọfọ mụ nwa na onwe m ịfụrụ ihe a every before 3 pm every na mmebiri wee kwubie okwu n'isi m n'isi ezinụlọ m ya na isi ndị enyi m dị iche iche ndị nna alụrụ ọrụ mmụọ dị iche iche ana m ekwubi okwu ịghọtara ya maka na o nwere oge ụmụ mmụọ ji agagharị na-eme mma ọ bụrụ iwu na ihe uses by time ị nwere ike use time ọ bụla mana make sure bido after 12 nke ime abalị to 11 nke ụtụtụ nwee time iji agboro ha n'oge anwa ee eh? ihe ọṅụṅụ ị na-eme stop chee ihu na east akwụwago m na isi ụzọ ebe ọwụwa anyanwụ si abịa bazie n'ime na obe gị ma ọ n'iwu na ebe ọnwụ na ịnọ kwubie okwu kelee echi gị yọọ ha afọ amaghị eme gị wapụrụ ha ọjị ma ọ tụọrọ ha nkwụ ọkụ ma ọ bụ tụọrọ ha ọgbụgoro nzu maka na aka mmadụ nzu ama ama na-atụ nri ịghọtara ya tụọrọ ha nzu gwa chigịrị na-atụrụ ya nzu kpọọ ndị ichie na mmụọ niile so si ha mmụọ na-anaghị nzu ya bụ ama nzu maka na aka mmadụ nzu ahịa ama unyi ihe ha chọrọ bụ ncheta ọ bụrụ ka ịkpụnye ha efi ịghọtara ya ọ bụgoro nọọsụ uriem ka ị nwere bụrụ sọ nzu na nkwụ ọkụ ka ị nwere ozugbo start from there then gwazie ha gụọ ọfa ah for 21 days ka ịfụ ka tens bido tọn baram gwa ha na ọ bụrụ na tens tọn baram na ịgara ekele ha na ịgara achụrụ ha aja ịbụ kọntratọ ịmara na ị kwesịrị ị na-eme ịlụcha ofu ọrụ iwere otu oke ọkpa kpọkuo mmụọ nso gị na agwụ niile na mmụọ ọzọ ga-ekene wee sị ya deemenụ ọ bụrụ na ị na-eme etu a ha ga-agbakọ mbọ ka ị nweta ọlụ ọzọ maka na ya amago na ị nweta ọlụ ọdịba gbuoro ha otu ị ịghọtara ya mana ibute nke urie debe ahụ nọ n'ike aka gị ee gị nwe onye izi nahacha ụtara ịzụta n'ụkwụ jee zọrọ ọzọ ịghọtara ya mana a na achọ ịgwa gị etu mmụọ ga-esi tinyere gị aka na bizines ma ọ bụ ọlụ ọbụla ị na-alụ mee ka eshọ na ọlụ ọbụla ị lụrụ n'iwepụtara pasentị ọ bụrụ ndị ụka akpọ ya ịkwụta ịcha ọkwa eziokwu mana ụnụ na akụrụ aka bụrụ bins akpa rice bụrụ katọn of indomi dị ebe ihe ofu onye nọ n'ụlọ ụka ya ee eh? ọsọ ụta nke obere ma ọ dị mmiri nsọ ịnaba ịghọtago buru ji na ọkụkọ ya jerie jerie ma ọ jee ụmụnne ịmara ọnọ iwe onye riri eri ee eh? mana ihe kwesịrị ime ewu ọrụ kwụọ ụgwọ kama ji na ọkụkọ anyị na-eburu jebujere onye uwe ọcha n'ụlọ ụka ya wee kene o werekwa onye mee ọgọ ihe were otu ọkụkọ ọba wee wapụ ọchị wee kere ndị gị na ha sosi ada emede eme na ọrụ a na ịrụchakwana ya ee eh, ha biko na mee ka ịnweta ọrụ ọzọ na ịnwetakwa ọrụ ọrụ ọzọ n'otu oke ọba ya abịapụ ha mmadụ ana niile eme etu a ka ọrụ ọwụ na-abịaranụ nke bụ eziokwu ihe emegide ọrụ achụgba gị ọsọ ọ bụkwa ọ gara abịa stedi stedi ino waanyị ife ha ga na-eji eweta ọrụ stedi bụ maka na-ekene nwaanyị na-agwa akịdị ị ga adị agwọta ọzọ ha mmanụ niile wetara ha otu oke ọba na ọrụ ọbụla ị lụrụ hmm? ha ga na-eme ka ọnụ na-abịa ka ị na-ewetara ha ọ ya kwesịrị ime ịchọrọ ka mmadụ gwa gị mana ana m achọ igbu ya mbinye uche hmm? ọ ihe mụnwa na onwe mbụ eze ana ọ ihe m na-eme o nwere ọnwa ọbụla nke ọnwa gara aga emego bịa na ọnwa na-abịakwanụ nọvemba gwa mma egburu chi m anụ hmm? ndị ichie be nne m ma ndị be ebe nna m megburu ha nna tempụl ma ilet fada m megburu ya anụ ịghọtara ya ee ihe wee gị sị na ọ bụ dibịa ka mba adị m ekwuzi maka ụmụ mmụọ ndị ọzọ ee ndị nna emere ife na ndị na-emere m ife ma ndị ekwu maka ndị a mana ọ ya egweriri ndị ụkọ ịmara etu a ndị ụka si asị gị bịa so osiri na-akpọ ụkọchukwu isi osi na were eso n'aka ndị nna nna ha gboro ha otu ọkụkọ ọkụkọ a na-ekwu okwu ya <laughs> ọkwa ya atarị akwara iwu ọrụ ha rị nye ha ka ha ya ewere irie nke ọzọ kwa ya ka ịfụ ka obiọma ha si wee bụ ka na ọ bụrụ gị wejere pasọ gbara aka na ba na ọkwa igbu ochara ha irie nye ha nke ha gị wee rie nke ọzọ ndị anyị na ha na ka ihe nwụ ndị maara ihe ana ihe nwere anya ukwu ha sịrọ ka so ha rie na onye nye ha ọbara ya na irie nke ma anụ ahụ ha na-erefresh ịghọtara ya mana inye n'ụka ọbịa onye ibu jere ụtụ ịkụ aka ịkụrụ wee gbadịbịa ihe ọta mmiri nsọ ka ọ ya efe obere ọka ya na ji ịgbara aka naba so spend ya ya money n'ebe ọ ga-abara uru bido tata mebie ya believe in me you e will thank me n'oge na-adịra anya say yes na ihe a niile emie na-emie n'obi aṅụrị na ihe a niile merere ya anyị na-efubara ifu ya ihe ọzọ m chọrọ ịkụwa n'ụbọchị taa bụ ọ bụrụ na ị chụba a ya adịkwana ọsịsọ wetuo obi ihe mmụọ chọrọ na ibido ilizi mmụọ nwere ike ị na-enye a ah, nwa m a nwa dara akụ ndị a n'iyi o chighatago mmụọ nwere ike na-enye oge ọma na iji ezi obi wee chighata eh? mana mgbe ị bịazi na-aga ọfọ for 21 days a na-ekwu ana na-afụ kọmitmenti ana na-ekwu a ah, na ka nwa na isi ajụọ na oyi na ọ dịkwa ka o chighatago ịfụ ihe ebidozi mewere gị ọgọ mana ọ bụrụ na na ya na izi so ihe m na-ekwu bụ ichekwana na ọya alụ ka majik ọ bụrụ ọgwụ ọgwụ maka na adị m agwa ọgwụ na ihe nọ na ya ebe ịchụ aja eh? aja ihu ọma ka m achụ aja wele ị na-achụ aja ịmakọ na n'ofu akwa ọkụkọ igbo na ofu urie nwere ike imerighi ihe dụwara anyị mara eh? ọha ma etu a inwe ajụjụ n'ihe a m jụrụ m kwuru sendere m ka nyere gị aka ekwubie m okwu n'isi ndị niile na-enene vidiyo n'isi ndị niile ga-eke atụsadị ya ndị ọzọ na ha nenecha ya ekwubie m okwu n'isi onye igbo ọbụla onye okwu a m kwuru taa meseji a metụrụ maka amaara m na o nwere ndị eji maka ha si ka okwu a daa n'ụbọchị taa a sị m let there be ihe ọbụla bụ ihe mgbochi dị n'ụzọ gị let there be cause bi let n'isi nwoke na isi nwaanyị ndị na-awọchi bidia ka ihe ọma bido mebe oge ihe ọhụrụ ka anyị nọ na asị nke ihe ọhụrụ bido mebe na ndụ onye ọbụla na-aga ya onye ọbụla na o metụrụ n'obi ka echighata n'ọdịnala a sị m na ihe niile ekwere omume na mbụ na bido taa na ọ ga-ebido kwebe omume asị m ka a chụọrọ ụnụ any negative energy ee izu ndị ọjọọ niile n'ụzọ gị ka ha na-enyefe ka mgbudi niile daa na ndụ gị ka egwu ọma bido gụbakwa na ebe a kpọrọ ọhịa na-aga akpọ ya ụlọ asị let there be cause breaking let there be upliftment let there be favor let abundant blessing flow n'aha chukwu okike onye pụrụ ime ihe niile ka m na-ekwubi okwu a na ọ bụrụgoro na ị nọ ana mmadụ viewers all over the globe ihe e niile n'ebe nọwu kwenye n'okwu a na-ekwubi n'isi gị n'ụbọchị taa ekwubie m okwu bido n'ụbọchị taa na ịma na-akụzi ọta na ihe ahụ ị na-eme na mba obodo oyibo ahụ na mba na mmadụ ahụ ị nọ n'ihi ma ego ị ga-eweta ihe ọma dị na mba wenata n'ụlọ n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile na o nwere ike ọbụla ga-akwụsịwu ya mmụọ ọbụla na-anụ oke mma ọbụla na-atụghị anya ihe n'aka ekwubie m okwu n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ebe ọ bụ na onye anọ na wee na-egeta okwu a o wee wutie na ya e emejọgo na emebere ihe a kwesịrị ime asin sị let the person be favored let open doors and upliftment ọkọ na aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa ya gaziere ụlọ n'ọfọ